m achọ ka m chetala unu na nrọpụta anyị ga-arọpụta nwanne echi maka onye ga-achị obodo naijiria dị mkpa nne ọ dị mkpa maka na o nwere ike ịgbanwe ndụ ndị be anyị niile oge ọkpara na-azịka iwe na-achị mgbe ndị ọcha ranyere ọchịchị n'aka anyị iwe eji achị obodo a bụ ka onye ọbụla nwere onwe ya akụnụba dị na be ka ọ bụrụ nke ya Eastern Regional Government bụ gọọmenti na-aga n'iru na Naịjirịa karịa gọọmenti niile nwe ife anyị na-anụtara n'ọgụ anyị nweta ya na-alụ ọmasị ụnụ onye na-asị unu apụta na vootu ọ gịnị bụ alụ ya alụ ya bụ ka onye na-achị ka nọdụ ọnọdụzi ọ na-emegbu anyị ka o si emegbu anyị ma ọ bụ onye ga-ewin winzie. zie ka ọ ghara inwe na akwụkwọ ndị Igbo dị na ya ka a sị na anyị soro ya anyị ga-apụta n'uju onye na-asị unu na onye na-achịnụ sịrị anyị na ndị niile ọ na-arọ n'ọkwa na ya rọnyere ndị be anyị n'ọsọ ndị maara ife ka a na-arọ taa ife ọ bụ na Igbo niile amarọzi n'ife gbọọ unu ma na ndị Igbo nọ na be anyị rejistadị 10 million unu ndị igbo bi n'ugwu hausa dị 11.6 million ma ndị rejista n'imefe akarị 6 million unu mana ndị igbo rejista na lagos dị 2.4 million ọ bụ anyị nwe votu a ọ bụ onye anyị tụnyere ga-eje kunienụ egwu atụ na unu na onye dalugo na na ebere ụgbọ ọzọ na-adazi ọzọ ife megoro anyị ọ bụrụ na oyibo asị na he that is down needs piano fall mana ndị mụrụ anyị gwara anyị na ada mgbagbu ghara ọgụ nke emegoro anyị erigo nne mana ọgụ anyị ga-anụ kịta bụ ọgụ alụ ọgụ anyị ga-eji votu anyị wee mee gaba nọ ji anụ tinye akwụkwọ ahụ ka ụmụ anyị wee marụ na anyị nọ ọgụ mgbe iru ọgụ chere anyị